Jọn isi nke iri na otu ma arụ otu nwoke adịghị ike bụ Lazarọs onye Betani onye sire n'obodo nta Meri na Mata nwanne ya nwanyị ma ọ bụ Meri ahụ nke were mmanụ otite tee onye nwanyị, werekwa agịrị isi ya hichaa ụkwụ ya abụọ onye arụ nwanne ya nwoke bụ Lazarọs na-adịghị ike ya mere ụmụnne ya nwanyị zigara ya sị onye nwe anyị lee arụ nke onye ahụ ị hụrụ n'anya adịghị ike ma mgbe Jizọs nụrụ ya ọ sị nrịanrịa nke a abụghị nke ọnwụ kama ọ bụ n'ihi otuto Chineke ka e wee nye ọkpara Chineke otuto site na ya ma Jizọs hụrụ Mata na nwanne ya nwanyị na Lazarọs n'anya ya mere mgbe ọ nụrụ na arụ ya adịghị ike mgbe ahụ ọ nọgidere ụbọchị abụọ n'ebe ọ nọ mgbe ahụ mgbe nke a gasịrị ọ sị ndị na-eso ụzọ ya ka anyị jee Judia ọzọ ndị na-eso ụzọ ya si ya Raba ugbu a ka ndị Juu na-achọ ụzọ ịtụ gị nkume ị na-ejekwa ebe ahụ ọzọ Jizọs zara sị ọ bụghị oge awa iri na abụọ dị n'ehihie ọ bụrụ na onye ọbụla ejegharị n'ehihie ọ dịghị asụ ngọngọ n'ihi na ọ na-ahụ ihe nke ụwa nke a ma ọ bụrụ na onye ọbụla ejegharị n'abalị ọ na-asụ ngọngọ n'ihi na ihe adịghị n'ime ya ihe ndị a ka o kwuru mgbe nke a gasịrị ọ sị ha enyi anyị Lazarọs adawo n'ụra ma ana m aga ka m wee kpọtee ya n'ụra ya mere ndị na-eso ụzọ ya sịrị ya onye nwe ọ bụrụ na ọ dawo n'ụra a ga-azọpụta ya ma Jizọs kwururi okwu banyere ọnwụ ya ma ndị ahụ chere na ọ na-ekwu okwu banyere ịda n'ụra efu ya mere Jizọs gwawara ha okwu mgbe ahụ sị Lazarọs nwụrụ anwụ ana m aṅụrịkwa ọṅụ n'ihi unu na adịghị m n'ebe ahụ ka unu wee kwere otu ọ dị ka anyị jekwuru ya ya mere Tọmọs onye a na-akpọ Didimọs siri ibe ya ndị na-eso ụzọ Jizọs ka anyị onwe anyị jekwa ka anyị wee so ya nwa ya mere mgbe Jizọs bịara ọ hụrụ na ọ dịwo ori n'ili ụbọchị anọ ugbu a ma Betani dị Jerusalem nso ihe dịka fọlọng iri na ise n'ịdị anya ma ọtụtụ n'etiti ndị Juu bịakutere ri Mata na Meri ka ha wee kasie ha obi n'ihi nwanne ha ya mere mgbe Mata nụrụ na Jizọs na-abịa o zute ya ma Mary na-anọdụ n'ụlọ ya mere Mata sịrị Jizọs onye nwanyị, ọ bụrụ na ị nọrịị n'ebe a nwanne m nwoke agaghị anwụ ori, ma ọ bụ na ugbu a amatara m na ka ihe ị ga-arịọ n'aka Chineke ra Chineke ga-enye gị Jizọs ya nwanne gị nwoke ga-esi n'ọnwụ bilie Mata ya amatara m na ọ ga-esi n'ọnwụ bilie na mbilite n'ọnwụ n'ụbọchị ikpeazụ Jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite n'ọnwụ na ndụ onye na-ekwere na mụ ọbụna ma a sị na ọ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ ọ gaghị anwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ị nke a ọ sị ya ee onye nwe anyị mụ onwe m ekwerewo na gị onwe gị bụ kraịst anyị ọkpara chineke onye na-abịa n'ụwa mgbe o kwusịrị nke a o wee jee kpọọ meri nwanne ya nwaanyị na nzuzo si onye ozizi nọ n'ebe a ọ na-akpọkwa gị ma nwaanyị ahụ mgbe ọ nụrụ ya o bilie ọsọ ọsọ wee bịakwute ya ma jizọs aka bịarughị n'ime obodo nta ahụ kama ọ na-anọ n'ebe mata zutere ya ya mere ndị Juu ndị ha na ya dị n'ụlọ ndị na-akasịkwa ya obi mgbe ha hụrụ Meri na o biliri ọsọ wee pụọ ha soro ya na-eche na ọ na-ejere ili ka o wee kwa akwa n'ebe ahụ ya mere Meri mgbe ọ bịara n'ebe Jizọs nọ mgbe ọ hụrụ ya ọ daa n'ala n'ụkwụ ya na-asị ya onye anyị ọ bụrụ na ị nọrị n'ebe a nwanne m nwoke agaghị anwụ ori ya mere mgbe Jizọs hụrụ ya ka ọ na-akwa akwa na ndị Juu ndị soro ya bịa ka ha na-akwakwa akwa ọ sọọ ude n'ime mmụọ ya mekwa ka obi lọọ ya mmiri o wee sị olee ebe unu tọgbọrọ ya ha sị ya onye nwe anyị bịa lekwa anya mmiri pụrụ n'anya Jizọs ya mere ndị Juu na-asị lee otu ọ hụrụ ya n'anya ma ụfọdụ n'ime ha sịrị onye a nke meghere anya onye ahụ ọ pụrụ imekwa ka nwoke a ghara ịnwụ anwụ ya mere jizọs na-abịaru ili ahụ na-asụ ude ọzọ n'ime onwe ya ma ọ bụ ọgba otu nkume na-atọgbọkwa n'ọnụ ya jizọs sị wepụnụ nkume ahụ mata nwanne nwanyị nke onye ahụ nwụrụ ori sị ya onye nwanyị ọ na-esi isi ugbu a n'ihi na nke a mere ya ụbọchị anọ ọ nwụrụ Jizọs sị ya asịghị m na ọ bụrụ na ị kwere ị ga-ahụ ebube Chineke ya mere ha wepụrụ nkume ahụ ma Jizọs weliri anya ya elu sị nna ekele m na ị nụrụ olu m ma mụ onwe m matara na ị na-anụ olu m mgbe niile ma n'ihi igwe mmadụ a nke guzoro gburugburu ka m kwuru ya ka ha wee kwere na ọ bụ gị onwe gị zitere m ma mgbe o kwusịrị ihe ndị a o were oke olu ti mkpu sị Lazarọs pụta n'ezi onye nwụrịrị anwụpụtara ewerewori akwa ozu kee ya ụkwụ na aka werekwa ịchafụ kechie ya iru Jizọs ha tọpụnụ ya gharakwa ya ka ọ laa ya mere ọtụtụ n'etiti ndị Juu ndị bịakwutere Meri ndị lekwara ihe o mere ha kwere na ya ma ụfọdụ n'etiti ha jekuru ndị farisii kọrọ ha ihe jizọs mere ya mere ndị isi nchụàja na ndị farisii kpọrọ nnọkọ ikpe ka ha zukọọ sị gịnị ka anyị na-eme n'ihi na nwoke a na-eme ọtụtụ ihe ịrịba ama ọ bụrụ na anyị arapụ otu a mmadụ niile ga-ekwere na ya ndị Rom ga-abịakwa napụ ebe nke anyị na mba nke anyị ma otu onye etiti ha bụ Kayafas ebe ọ bụ onye isi nchụàja n'arọ ahụ si ha unu onwe unu amataghị ihe ọbụla unu atụleghịkwa uche unu na ọ bara unu uru ka otu onye nwa n'ọnọdụ ndị Juu ka mba anyị dum ghara ịlankwa n'iyi ma o kwughị nke a site n'onwe ya kama ebe ọ bụ onye isi nchụàja n'arọ ahụ o buru amụma na Jizọs gaje ịnwụ anwụ n'ọnọdụ mba ahụ ọ bụghịkwa naanị n'ọnọdụ mba ahụ kama ka o wee mekwa ka ụmụ Chineke ndị gbasaworo zukọ n'otu ya mere so n'ụbọchị ahụ ha gbara ezu ka ha wee gbuo ya ya mere Jizọs adịghị ejegharị n'iru ọra mmadụ n'etiti ndị Juu ọzọ kama o si n'ebe ahụ jee baa n'ala nke dị ọhịa nso baa n'obodo a na-akpọ Ifrem o wee nọgide n'ebe ahụ ya na ndị na-eso ụzọ ya ma ememe ngabiga nke ndị juu dị nso ọtụtụ mmadụ wee n'ala ndị juu rigoro jerusalem mgbe ememe ngabiga ahụ aka erughị ime onwe ha ka ha dị ọcha ya mere ha na-achọ jizọs wee na-ekwurịta n'etiti onwe ha mgbe ha guzoro n'ụlọ okwu chineke sị gịnị ka unu na-eche na ọ gaghị abịa n'ememe a ma ọlị ma ndị isi nchụàjà na ndị farosi nyere iwu ka ọ bụrụ na onye ọbụla mara ebe ọ nọ ka o gosi ya ka ha wee jide ya